ndị ọdịnala ụmụ igbo ndị ọdịnala ekene ụnụ ụmụ igbo ndị ọdịnala ekene ụnụ anyị si udo dịrị ụnụ anyị si udo dịrị ụnụ n'ụbọchị taa anyị si udo dịkwara ụnụ dịkwara onye ukwu dịkwara onye nta dịkwara nwata dịkwara okenye dịkwara ikwu dịkwara ibe dịrị ụmụntakịrị dịrị ụmụ okenye ụmụ ibe anyị si udo dịrị unu niile nwanne m nwoke ama m na agaghị m akpọ gị afa mana ama m na e, chukwu gọziri gị agọzi chukwu ji nwa ọfụ wee gọzie gị ee a sị m na nwa ọfụ nwa na ọ ga-erite ihe ọma na ọ bụ ngọzi ka e nyere gị and ọ dịbago ọ dịbago na ndị ọ ga-adịgide ngọzi ka o ji wee bịa ụwa and ngọzi ahụ ga-adịrị gị dịrị ezinụlọ gị niile ee m tupu anyị ekwubegodi anyị ga-ekenegodi eke kene orie kene afọ kene nkwụọ n'ọnyanwa bụ fọ fundamental element anyị ji eje ọ bụ from this eke orie afọ nkwọ ọ ebe ahụ ka anyị ga-eji enwe economic ama m ka m esi akpọ ya akpọsa that is ihe ọ bụla a ga-eme n'ala Igbo ọ wuti na eke orie afọ nkwọ sayensị o economic eh, everything everything is within that eke eh, orie afọ nkwọ ọnya nwa anyị ji ekene ya mgbe ọbụla maka ebe ahụ ka anyị padere everything ebe ahụ ka anyị zoro ihe niile anyị si na akwa iwere ọdịnala ya bịara ihe ga-emere ndị Igbo n'ụwa o mechago from ọdịnala ka o mere mba m agaghị m ekwu nke a maka enwere ike ikwuo ya ndị mmadụ akọpịrị ya ozugbo mebisie ya ịghọtara mana enwere ihe anyị ga-emere ndị Igbo anyị ga-eme ọsọ ya bụrụ onye na-ere ụgụ onye na-ere ụgụ ga-enwe a voice nwee access to market ọ gwefuru ihu na-eme na ahịa a na-eme na Amerịka a na-akpọ Wall Street anyị ga-enwe ọdịnala Wall Street jos gol dan mana anyị agaghị ekwu ya ebe anyị nwere ike ikwu ya ebe a ndị iberibe eburu ya gbapụ ọsọ zuzugharịba maka ọ naghị afịa ahụ ndị Igbo ikwu ha na ihe ha ebido mebie obere oge emebisie ya so nsogbu adịrọ ọnwụ mgbe ọ pụta unu ga-afụ ya n'anya unu na-abụ so onye ọbụla n'ọba ya ogo n'ọbarụ ka ọ na-akwa mba ya ha akwazi baro wepụnụ baro anyị ewepụ onye ọbụla mma ihe na-akwa baro anyị etere nụọ ya na-arụrụ onwe ya ọrụ aka nwee ihe ọ na-eme ịkọbara abụghị ezigbo ihe ịkwa trọk abụghị ezigbo ihe anyị ga-enye ases ases online ases reji ị na-akọ baro rejista ebe a nwanne gwa ihe ị chọrọ ime ihe ị eme we train you you go and do ihe anyị bịa wee ịkụziri unu ka esi egbu azụ ịkụziri ka esi egbu azụ ị na-egbu azụ ị na-iri ihe ịpụ apụ na igboland tụkpata ego ego nke iji eri nri ọgaranya wụ gị na chi gị nke ahụ ihe gbasara gị na-eme mana ego nke iji eri nri agụ ahịa ha egbu gị ịkwa baro bụ ugbo must go ịkwa trọk must go nwe ihe ejighị agba afọ ka ji anyị isi anyị isi so apụnụ that nonsense anyị ga-edozi obodo anyị abụghị anyị anaghị ekwu ya ọ bụrụ anyị abịaghị ebe ikwu okwu ihe anyị kwuru obodo aha na obodo aha amụrụ anyị n'ime ya obodo aha bụ ana Igbo ọya ka anyị ji wee kpọọ ya ọdịnala ọdịnala anyị kpọrọ ya bụ mana m ekwu oge a na-eti mkpu ebe a niile ka ndị be anyị nụ ya onye asị eme nke ị ga-eme eme mana mara amara na ndị isi ojii oge ọbụla ha asị ga asị ha asị ha nwanne gị gwa na onwe gị what is your plan you want to take a glory from from from ancestor Actually, ị chọrọ iwere glory nwanne history book history book says that nna nna anyị ha nọ ya ndị mmadụ esi from somewhere bịa kpọpụ ha slave gbuo ha bukọrọ ihe ha ihe o gosiri gị bụ na we are not formidable think common sense they were not formidable ka ihe na-akọ deceive yourself had he been na the formidable ndị ọcha bịara afrịka gbuo anyị ma anyị slave mee ihe niile today go to europe ụmụ ha na-eri ụmụ ha na-eri eri ụmụ ha na-eri ka ndị white ihe o gosiri bụ na their ancestors fought for them so that ha na-eri uru ya eh? what have they done for you nothing ha watinye gị na nsogbu ị nọ ị na-ekwugheri because you wanted glory for yourself go and build the glory why do you take glory from the past even though there wasn't glory anyway sad story from all the whole past story is a sad story just go and read just go, just go and read just, just go ya all the whole past story from slavery to before slavery conquering after conquering slave after slave war after war ebe a mụ na gị nọkwa na ndị mmadụ kana ata ahụfụ kemgbe nwa when are we going to ribe uru when will these sufferings go away ajụjụ am. Um, is a question kedu mgbe afụfụ a ga-ebi a na-ekwu okwu ancestors ana m agwa ụnụ tụnụ my friend ikwuru ha na past bi ebe nnọ ngwa ga I know the history of the past so ihe m future ka m chọrọ I can take the same information I can take the same ordinary to create my future so I don't have to wait for them ọ bụrụ na e ihe ha dị mma ya why did this ndị ọcha take everything and go ihe ọ na-egosi bụ they are weak nwanne ikwu eziokwu onwe ihe na-eme gị nothing will happen to you o gosi na ha dị weak ma ha dịrọ weak my brother ndị ọcha agaghị emeri nwe ha were ihe ha niile na <laughs> so although ha bụ ezigbo mmadụ onwe ihe weak mere imepụta ezigbo mmadụ ezigbo mmadụ abụrụ weak o weak dị iche from ezigbo mmadụ because ndị ọcha na-eri uru today their ancestors did pump and play go and do your own research their ancestors did oimaha about slavery oimaha about how they conquer Egypt that is bravery ka na-akpa ya ihe a na-akpọ ya bravery ọ brave your ancestors gwọrọ ka ngwọrọ ebe ahụ look at mụ na gị na anyị enweghị ọnụ n'ụwa niile onweghị ebe ndị ojii nwere ọnụ nowhere in this world so ka ihe na anara glory for you want to take the past for glory in a past for glory glory on ebe ahụ was glory there go and read the na how ihe go and read the history of the past mama nwe glory gafụ ebe ahụ from conquering to conquering mgbe ọbụla victim mgbe ọbụla ndị ojii wu victim always victim today they are still crying again na-ebekwa akwa victim on your own after nwekwa nwa gị ebidokwa dị akwa again kwa nwa gị ebidokwa dị akwa again ọ bụghị about having your own country is about building a new idea ideal creating a new ideal for your children so that ha ha na-ebe akwa nwanne ihe ọbụla ị chọrọ n'ụwa jee were ya n'ike ihe ọbụla ị chọrọ jee were ya n'ike ọ ka esi eme but ị ga-enwerịrị ihe na-akpọ a block enweghị ihe a na-akpọ grace n'ụwa then created it ọ ma ihe mmadụ na-eche uche fast ha dị clever ị kwesịrị ịdị fast n'iche echiche created race ozugbo ozugbo and anyị nwa ihe bụkwa victim of the race today di awosi na race before ha created one but anyị nwa the victim of that race ihe ọ bụla country e created e create we become the victim everything religion we become the victim ihe ọ bụla ndị ọcha created we became the victim how do we become the victim anyị nwa gana champion ya we champion the colonial boundary we champion religion we champion everything we champion apart from creating on our own apart from creating our own onweghị anyị na creating n'ụwa iji ikwu ọsị gị ancestor ancestor my ancestor is great ancestor na ebe ha dị great e, wipe her out from the land take everything they have great otu ahụ great achọrọ m a great country i want to be achọrọ m great i don't want nonsense great that, agụụ look at all the whole gini papua go gini papua gini papua ha bụ ndị ojii go to facebook and google or, youtube ihe a na-eme ndị ebe a australia go there aborigin eh? sarkozy na ọ gaghị adị ndụ ndị afrịka enwe <laughs> their own money ndị afrịka nwekwa ihe gbasara na france o na france onwe their own money ha kwuru okwu ise it publicly ihere anaghị eme ndị isi ojii ọ na-ekwu ọ na-ekwu past na-ekwu past a na-ekwu ka ga atụ alụ ka ọ dịrị anyị mma na fuchọ ka ihe na-emezi anyị ghara imezi anyị again all those things mere nna nna anyị ha mere mere before dem mere us ghara ime ụmụ ụmụ anyị we still building the same philosophy building the same idea the same idea tinyere nna nna anyị ha na nsogbu tinyere anyị na nsogbu ngwọrọ ngwọrọ ngwọrọ the same idea of ngwọrọ ka anyị ka na-abịa odukwa today nwanna aka m adịrị ebe a gụpụ from there gụpụ from that nonsense kama mma kama mma ericha chi ụzọ eburu m ọnụ kaba mma awụrụ ngwọrọ kama mmadụ akọmite suicide nwụọ ịnwụọ nwere uru ọbara dị ndụ ịmụọ nwa ebe a ị nwere plan for that nwa my brother ọ bụ ngwa obodo nwa ahụ you are the same because mpa mmadụ na mma mmadụ dị ofu ka ha dị ofu mpa ofu mma ọ mụrụ ụmụ 11 with one sperm so ọ naghị egosi gị na ọ dị man bụ the same 11 children ahụ ọ mụrụ all the same man because ọ mụrụ nwa 11 ọ one sperm ahụ na ahụ ya ka the same sperm si apụta 11 si from his body that means one person ka ha bụ whether ma nwaanyị ma nwoke they are single person whether 11 is single you got that? so ịmụ na nwa ahụ ebe a ọkwa ngị nwa ga-abịakwata akwa dị ahụfụ again if you die your children keep on suffering so ọ bụghị about ị nwere country ị nwere country with this ideology this your mentality you still be in bondage hapụ ị ga-anọkwa na bondage because ihe na-enye unu nsogbu bụ the same religious mindset iche na something will change something will change something will never change unless you change it because this system of government i na na-live today somebody created it and we never master it for me personally i have mastered it our people are masterbere this government this system of government i na na-ebi today westerners created it our people jumped in without mastering it you must master it before you develop in a see, this system of government before you develop into it you must develop your brain first you must be developed brain first because it's an anticipated way of life ha mere anticipated anticipated ka esi ekwudizi ekwuse ndị ọcha obi bekee na-agbalịsi mmadụ n'ọnụ ịghọtago ha mere anticipate create a society na-adịghị used to your ancestors now wepụ gị from everything from every information wepụ gị from there <laughs> so if you have to you have to study it master it you don't just become hey we are countries we are countries countries n'ebe ka ọ we are one one single country number of man Africa only one only one even na Caribbean anywhere in the world if you know any country ndị isi ojii na-eme of man anywhere in the world tell me so ọ bụghị about you be having a country no is about mindset ndị ojii nọ na America na-atakwa go to America a na-ata black life black life <clears throat> na amerịka na amerịka all the all the way amerịka ndị ndị afrịka chọrọ ije eje ndị every african man want to go to america to have a better life ndị ojii nọ na amerịka ga na-acha ụtụ black life mata black life mata <laughs> so ihe ọ na-agwa gị bụ na there is something wrong with our sense of reasoning until we break the shackle the shackle ka ọdịnala bịara i break the shackle but ọ bụrụ maka i develop igbo land anyị ga-eweta the best idea very simple a ga-eje develop an Igbo we can have them we package we have anyị nwere every kind of human Igbo Igbo machasị ihe ọ bụrụ nke akwụkwọ akwụkwọ abụrụ ịma ihe generally naturally amamihe we have them in ordinary so anyị ga-enwe the best system of business commercial anything ọbụla ga-eme ka onye Igbo ọbụla nwee sense of belonging n'ụwa ọ nwee proud of his own first of all anyị ga-eme ya n'ọdịnala anyị nwere ya mana anyị agaghị ekwudo stins ebe a maka ndị be ụnụ ndị be ụnụ o nwere ha si n'ime eri nri ikwuo ya ebe a ozugbo anyị kwuburu ya ozugbo sọmbọdụ ebido mebi ya and o mebi ya ọwụwa ya nanị bikos ọ mara eme ya ọnwa even ordinary governance ha amụtabeghị ya ọ chọzi ịmụtazi ka the same system wall street ji wee na function you want to learn the system of wall street learn ube how ordinary governance since 1960 enwebeghị decent political stable political na na anywhere in the Africa since 1960 ga ewurekwu independent onweghị enye Africa nwere ike prove uninterrupted leadership nowhere o nwere ebe sọsọ Ghana ka na try godi Ghana ka na just Ghana is trying to 24th century trying to wanna be 24th century a na-akọ akụkọ ndị mmadụ echekwa na anyị bịara ịkọ nwanne ihe ọ bụla nna nna anyị ha mere anyị ga-eme nwunye and we will do better than them because yesterday we will learn from them we will learn from today if here so we have two they have one we have two anyị nọ na the age of technology they wasn't they are in age of spirituality so if hụ na things are there spirituality is original natural technology abụghị original so if we take the original natural which is ordinary anyị ewere ya wit material science nwanna anyị abanụ anyị abanụ ihe a na-ekwu ịfụ ya so ndị be anyị kwesịrị ịma na ụwa kịta ọ bụrụzi ụwa mbụ nwanne ịgwụrụ ha na ndị abịa ha na-agwọ gị ịba straight ahed ọkwa ha na-abịa n'enugwu na ebe ọ bụla ha na-abịa ha mechaa ha na mara jizọs jiri isi ahụrụ mara ụtọ nsị ma ọ bụrụ na ya emeta ihe ọfụma na nwanne onye na nwa onye ọwụ na ya emeta ihe ọfụma biko na ụnụ amụzina nwa biko ọ bara uru ka ihe a natara ụmụazị ọfụ waị. ka ị na-amụrụ ha fọ because mana ha ga-ata ahụfụ look look around you look around you ma nwere any future ifro there no then why putting this, but, this child in danger why ka ha na-etinye the child na danger why so nwere isi dompon first of all anyị ga the right we get it right change our mindset wee chọọ the better ka anyị chọọ better let's go and look for better ọhịa anyị na offer better the best strongest ndị Igbo strongest in mind intelligent go for best ha na-ekwu maka ya go for the best go for the strongest go up come out from weak um, weakness enwere ihe ọ bụ weakness enwere ihe ọ ga-enye gị n'ụwa society with a strong mind with conquering mind ọ ihe ga build a society with conquering mind ọ ihe anyị chọrọ build through ordinary ọ bụghị about oh, oh, akwụrụ akwụrụ na-akọ nonsense mba anyị ga-eme omenanị nke anyị anyị ga-ede the standard omenanị anyị ga-ede nna nke nna nna anyị ha nke nna nna anyị ha anyị ga-ede nke anyị nke anyị omenanị anyị o past o present present o future so if you don't know the past you don't know future if you don't know future you don't know past so if you want to know the past look around you your condition anywhere you are shows how past was otu ọbụla your condition nọ shows the past ndị ala bekee na-eri uru kwa ya nna nna ha gbara mbọ they are the dominating mind ị na-ata ahụfụ abi nna nna gị wụ ngwọrọ pump and play pump and play ị na-ata ahụfụ today nna nna gị bụ ngwọrọ that's why ị ga-ata ahụfụ that is if you want to know the past if you want to know the past you don't go, go far look at your present situation look at your condition ị mara ma ị na-ata ọfụ ma ị naghị ata ahụfụ dee n'ebe nke ị ga-ama na your ancestors o mere good ka o mere bad ndị ọcha na-eri uru just judge for yourself ịchọkwuzie go and do your own research gaa gụọ akwụkwọ go and read you see that na nna gị ewu ngwọrọ that's all that's why anyị chọrọ ime ọfụma anyị chọrọ ime ka ngwọrọ anyị chọrọ imekarị nna nna anyị ha anyị mee ọfụma so that ka anyị cover the shame ka anyị cover the shame because ọ bụrụ na ọ bụrụ ya nwanne ịgba ihe anyị bụ sacrificial lamb onye ojii ọbụla nọ n'ụwa bụ sacrificial lamb mineti isi anị mineje ụka iwe sacrificial lamb pampam play anaghị ekwute n'okwu iwe chi iwe ndị ọcha nka nka ndị ọcha nka nka they did this they did that and so what and so what ọ na-echenji tinsi onweghị na-echenji ọ ga-adịkwu worst ibecha akwa ị nọ nwayọ enwere ihe ị nwere mba and ịma na these people na-aba mba gịnị ka ha ji aba mba information education so o nyere anyị anyị nwere ta igbo arịa ma igbo asị m nka nka e, polytechnic oko onweghị ụdị kind of educational system anyị nwere n'igbo land private we cannot bring our people up ka ha nwee ike na-arụ rocket and plane anyị ihe anyị enweghị ike imenwe nwa ya organize to give this decent education so that ebe anyị mana ihe ndị ọcha ji eme awa anya ha na awa bụ education and we fail to give our people this education anyị na-echezi that all of a sudden automatically things will change from the sky everybody gbakpuo n'ụlọ ụka gbabaa n'ụlọ ụka ụka ejugo anyị afọ ịma ihe ndị mmadụ na-emezi na na ọbụzi ancestor 20 years ago we saved them 20,000 years ago they will go and they will be saved ndị ahụ ndị ngwọrọ ndị ọcha bịara nakọrọ ha everything na so how can they save you ha <laughs> sevuru onwe ha denu ị gaghị isi ebe onwe gị na nwanne ụka awụgo ndebe be anyị ike you must give them what is more superior than ụka pampam play imerie onwere onye ga-eso gị you may have some lazy people um, of course o nwere ndị ga-eso gị n'ụwa niile ekwe everything n'ụwa nwere onye ọbụla nwere ihe na adị ya mma but mara amara na ihe enweta bụ 0.1 0.1 ga-eso gị majority of people n'ụwa na-enwe ihe a na-akpọ soul ascendance weda ma slow weda ma ọ fast oh, but at least ọ na-arị ọ na-arịgo arịgo from 1 2 3 enwere ndị na-arị fast nwee ndị na-adị dọl but nwanne ma ọ bụrụ na ị nye ha onye ụka ihe karịrị ụka mma <laughs> ọ ma na ụka adịrọ mma many of ndị ụka mana ụka abụbasị <laughs> but because of na ejigo fear jide ha ọ bụrụ na ị nwere ike iprove nwunye that is it. how can they this fear free them from free themselves from this fear if you can bring any information that can free them from the fear i tell you these people are ready to, to go they are ready but if you cannot because eji go fear jide so marazi m ihe ị na-ekwu ọ bụ eziokwu ma ọ bụ asị abụ nsogbu ọ na-enwe but if you can show because onye ọbụla na-eje ụka by gullible mind e gullible mind na-eje ụka ịghọtago so gullible mind bụ onye izi onye mind ya na-enwero onwero stable mind so ọ mara nke bụ eziokwu na nke bụ asụ ọnya ka o ji eje ụka na-akpa ya mind so ebe ọ bụla gullible mind ka ọ ịma na victim ka ọ bụ so he need to save this victim show this victim the right way don't cause the victim and insult, insult the victim because na ọ na-eje ụka na-eme ya insult na-akpọ ya na-akparị ya ọma ihe ọ na-eme ọ marọ ihe ọ na-eme na ọ marọ dị onye a na-eje ụka amarọ dị sef ọ na-edifendị ụka niile otu anyị si edifendị biafra otu ndị si mmasị edifendị naijiria otu ndị mmasị edifendị igbo otu ndị mmasị edifendị it's just like that ọ na-edifendị the christ just as you defend any, anything ọ bụla dị passionate emotionally about that is the same onye nje defendị ụka so ọ bụrụ na ichi ichi ichi ịzọ ya n'eziokwu ọ bụrụ na ị chọrọ ịzọ ya ndụ n'eziokwu show them the road they will follow that is why I je weta ọdịnala ya ọdịnala that makes you god of yourself because ọwụ ngụnwa the appearance of god go out with the image of god go out with the physical god in three dimension you are we can prove so it's ọnwụzikwa na ị chọrọ a gullible mind chọrọ something to worship then we can give you guideline guideline how to do it yourself you don't need anybody from anywhere you yourself because ọnwụ ngụnwa bụ the arụsị na onwe you are the arụsị you are the jesus you are the physical god you are anything ọbụla you are anything ọbụla you are ah. so that's it onye ọbụla ka na onye ọbụla ka na-ajụ um, somebody what did you believe or this that that person with gullible mind ịghọtago ya nakpa gullible mind onye na-emerọ ọmara right from wrong because o needed somebody somebody imaginary something you don't see imaginary something just to believe imaginary what do I believe now yes of course <laughs> ọ maka onu maka na-ekwu maka ama ndị gullible mind I know when I talk Oh, maka a na-ekwu so ọ bụrụ na ị were gullible person you need something to worship write us in box we tell you what to do but ọgwụkwa na ịnọkọta nọ esi na Jizọs ga-abịa nsogbu adịrọ you are okay ọ dị ọ dịara gị mma because I know you are gullible person no problem we don't need you but amara amara na kwefọ n'ụwa your soul always grow so ihe ahụ ịmata because 1960 John Lennon John Lennon says 1960 one day they will join us because that is life life grows whether little by little whether fast nwanne ihe ahu ị ga-ama ya mana the worst thing ga-eme gị n'ụwa bụ ịmara ihe n'oke ịmara ihe late ịmara ihe n'okenye ọ bụrụ the worst thing nwere ike ime gị adị nwere ike ịmara na Jizọs abụghị eziokwu n'okenye mgbe ahụ dịgo late ka ihe ị ga-emezi all the whole of your life praying for Jesus 80 years ịfụ na ihe a bụ what west go your all the whole your life for nothing or many opportunity bịachara gị all of them goes away so that is the game o nwere onye na-ekwu na omenala ya bụrụ uh, uh, positive or not positive that is ọ bụghị anyị na-ekwu ebe a ihe anyị na-ekwu ebe a we must build i nwere society you don't have a society o nwere society n'Igbo land that is the problem so anyị na-ekwu about how we are going to build a society so if you were talking about to go to past ihe ọ na-ekwu you lack you lack common sense you lack common sense because there is no omenala in Igbo land so which omenala are you going to go there is no omenala you you ị na-ekwu ya n'ọnụ we say omenala omenala omenala is there any omenala in got to the answer is no so there is no omenala in Igbo land so kekwe na nke ị na-ejekwe just ị <laughs> na-ekwu n'ọnụ omenala omenala nna nna anyị so that is the problem because mgbe nna nna anyị ha nwere omenala ha nwere ya a practical way of governance iwu obodo ka esi emegasị ihe ka esi azụ afịa nke a na ijee na eke enweghị onye ị ga-afụ ijee na orie enweghị onye ị ga-afụ ijee na nkwọ enweghị onye ị ga-afụ enweghị omenala adịrọ omenala adịrọ ọ bụrụ na afọ ya dị mana pratikali ọ dịrọ because onwezi onye na-edebe dị iwu onwezi onye na-eso ụzọ omenala ahụ enwezighị so ihe a na-ekwu bụ to recreate dis omenala nke because ihe mere ọ ji dị relevant ọ relevant bụ na time changes so the time e go so o tutuzi with the moment so ndị mmadụ agbaketa ya azụ ọ dị ka mmadụ inwe moto moto ga aka nka ị nwere ego iji egoro nke ọfụrụ ka ị na-aga arụziri nke ochie so ị nwere ego nke ọfụrụ ka ị na-arụrụ nke ochie jegoro new moto mee ya abandon that is the problem simple as abcd so ọ bụ na ndị be anyị ghọta ihe anyị na-akọ nsogbu adịrọ enwere ka ihe na-ewerekwanụ nke na-enwe is relevant ọ dị relevant pump play so o nwere ndị relevant like ihe dị ka eke anyị gana azụ ahịa eke werezie ahịa ọnụz big big market anyezie ha afa wutin awa eke ori afọ nkwọ onye ha abụzi ọrụ men market ọrụzie eke men market afọ men market orie men market nkwọ men market otu efe bịara nkwọ nnewi denu imezie dị ahịa expand ọwụzi ije na village efu obere ahịa a na-akpọ ya eke onweghị onye ebe ahụ eke edozie ya ọfụma ọ bụrụ nnukwu ahịa onye ọbụla na-azụ ahịa ebe ahụ ama na eke ọwụrụ afọ emezie ọfụma onye ọbụla na-azụ ebe a ma na afọ ọ bụrụ nke a na-ekwu n'ọnụ nothing practically ịpụta ị na-achụ àjà na-egbu ọkụkọ ọgwụ na then after that what achụ àjà gbucha ọkụkọ and then what happen next ndị mmadụ na-arụ plan na-arụ fon na-arụ redio na-arụ ihe a isi ka anyị na-achụ àjà na-egbu ọkụkọ ehen after ka anyị chụrụ àjà gbucha ọkụkọ gịnị mezie so ihe anyị na-ekwu ụnụ ihe anyị na-ekwu ihe anyị bere ebe a bụ economic development of Igbo land pump and play and everything will be included culturally will be eh, improved eh, Sam samsam ekwuru m yesterday anyị ga-enwe eke orie afọ nkwọ every year we honor them each one of them anyị ga-enwe all ndị niile nọ n'ala Igbo ọnwụ ji ka unu na-akọpụta anyị ga-enwe mbọsị ji unu anyị ga-enwe mbọsị anyị ji eri ji every year one day ndị igbo land then every villages might do their own independently ma achọzie mana a ga-enwe one day ndị igbo niile ga-eri ji so that ka o ike help igbo economic eh, eh, power n'igbo land ihe na-emechi all this thing fụchara about this week week oh, for work or oh, for job onwere ihe ọzọ or oh, for economic interest onwere ihe ọzọ bụ nwe etighi eje n'igwe all those things a na-eme about culture this that of economic interest and to put the people down so that happen outside all the kind of religion israel religion all to tie the people down culture to tie the people down to make them believe in that system to make them believe in their identity so that's why we create say here dịka eke ma orie ma afọ nkwọ ma iti mmọnwụ ma ihe those things so to make them feel a sense of belonging you got to go so that's all and I ga ga-eme those things we have to do them we must do them I ga ga-eme ya because now anyị nwerezi nke anyị nwere ihe ọ bụla anyị nwere enwe ha si evil and ndị church, 90 percent of ndị Igbo bụ ndị ụka and ha believe na everything of omenala bụ evu so ha yes ma ikwere ma ikwe that is reality whether you believe it or not that is truth so ha believe na everything omenala bụ evu so <laughs> unless you prove it to them that na asị because ha bụ ndị nkịtị ndị ahụ ndị mere pọpị gullible minds so ị na-akọ ya n'ọnụ ha anaghị aghọta ihe na-akọ unless ma ha afụ na omenala bụ progress until then <laughs> ị na-akọrọ onwe gị ụmụnne m a sị m udochianụ udo dịrị ndị Igbo ebe ọ bụla anọ n'ụwa dịrị ndị ọdịnala dịrị ikwu dịrị ibe dịrị oke dịrị nwunye dịrị ndị fụrụ anyị n'anya dịkwara ndị kpọrọ anyị asị anyị sị na ọdịnala abịago bụ na ọ ọdịnala agaghị anazi Igbo agaghị anazi maka ọdịnala apụtago ndị Igbo agaghị anazi ọdịnala apụtago and economic power of igboland land ga-erezoretikwa again onye si na asị let them watch and see just give us time we see a sị m udo dịrị ụnụ